bụ mmanụ ndị Igbo ji eri okwu gịnị ka nke a pụtara nke a pụtara na ilu bụ ihe ndị Igbo ji achọ okwu na ederede mma ilu bụ okwu amamihe dị omimi nke a na-echemi uche ime iji wee ghọta ilu na-ezipụta echiche na nkwenye ndị Igbo banyere ọtụtụ ihe tụmadị ka o si metụta obibi ndụ akparamagwa na mmekọrịta mmadụ na ibe ya ọ na-adị n'ụdị ahịrịokwu eji ilu adọ aka na ntị eji ilu enye ndụmọdụ eji ilu ezipụta ebumnobi mmadụ nke a na-achọghị iji okwu nkịtị kwupụta ọ bụrụ na ị nọrọ n'akụkụ ndị okenye ị ga-ahụ na ọtụtụ mgbe ha kwuo okwu iri ise n'ime ha na-abụkarị ilu ọ bụ nke a mere eji atụ anya na nwafọ Igbo ọbụla tozurula ihe eji mmadụ eme ga-aghọta ilu mgbe a tụrụ ya maka na ọ na-adị ihere ma a tụọ ilu ma ịghọtaghị ya ọ bụ nke a mere ndị Igbo jiri tụọ n'ilu si atụọrọ ọmara ọmara ma a tụọrọ ofeke ofenye isi n'ọhịa ibu ofeke ndị Igbo nwekwara nkwenye na atụọrọ mmadụ ilu ma kọwara ya anya ịmara na ego ejiri lụ nne ya alaala n'iyi ọ dị mma ka anyị nye ọmụmaatụ ilu Igbo ụfọdụ sụchaa ma asọghị gana gana ọ dịka diochi amaghị ete dibịa na agwụ otoro o chebere ike ya n'elu ezu ụka ahụ eri udele atọtuo ngịga itipụ nwata ududo n'ahụ igosi ya aka mmee anaghị ere ọkụkọ ọkpa jiri n'ụlọ agadi nwanyị daa ugboro abụọ agụọ ihe o bu n'ụkpọ ọnụ elelie nwa ite ọgbọnyụọ ọkụ aka mmiri mmiri ka eji eri ụtara ede adaa adaam na-adaba n'ọhịa mmiri nwata jiri aka ya kwasa onwe ya anaghị atụgbu ya n'oyi ụgụrụ ụkwụ ji agụ mgbada abịara ya ọgụ ugo chara acha anaghị echu echu unu amarala na ọ bụ ebe a ka m si weta aha m ana m azazi ya na mkpọbiri ọ dị mma deere m ilu igbo ọbụla ị maara nke ọbụla ịma maka ha dị ọtụtụ depụtere m ya ee eh? ya gazie <laughs>